Malinze ah, anyị ndị anyị ah, abụ m Amalinze ah, jeje Azị dịka ihe gbasara mwelite asụsụ na omenala Igbo si anụmọkụ na mmụọ alaghachiri m azụ na ije nze jere na Igbo Village ya bụ ogbe ndị Igbo nke dị na Stanton Virginia na ọtụtụ afọ gara aga were wepụtakwa ọbụbọ mụ na ụfọdụ ndị kpara gbasara ihe mere asụsụ Igbo ya na etu ọ ga-esi ime ya ka ọ bụrụ na ọ na-aga n'ihu ghara abụla ihe ga-anwụ anwụ mgbe na-adịghị anya mụ na ọtụtụ ndị bịara mmemme a kpara ụbụbọ na mbido aga m ewepụta ụbụbọ mụ na ada anyị nwaanyị bụ odozi akụ Ifeọma Izuaka ọ kpara biko gere na ihe o kwuru ndewo biko ọ bụ gịnị bụ aha gị afọ m bụ Mrs. Ifeoma Izuakọ esi m North Carolina rali wee bịa maka ọgbakọ ndị Igbo nwere ebe a taa Nkedu ife ọgbakọ bụ maka ya ọgbakọ a bụ maka ịgbasa ịgbasa asụsụ Igbo maka na asụsụ Igbo anyị na-anazi ana so ife niile a na-eme kịta bụ ijisi ike ka e wee e na asụsụ Igbo anyị a ga-agbakọnatakwa ọnụ maka na asụsụ Igbo na-anazi ana afụrụ mmadụ one ma one m fụrụ ebe a bịalụ maka emereme nke a ọ bụkwana ndị isi Igbo mana onye nkenelụ sụwarịa Igbo ọza m n'oyibo na-asụkwa Igbo na-aga ọ na-azakwa n'oyibo na-aga biko ọ kwara ụdị ifo a kpatara na asụsụ Igbo na ala ala biko kedu ha ga-eme ya nna anya bụ ife gbakwa maka na mụnwa na onwe m chọpụtakwulu na onye igbo ịsụọlụ igbo ọ na-aza gị n'oyibo ya bụ ife na ewutere nne so ife menụ bụ na dịka etu esi wee gbakọnata ọnụ maka ife dịka nyaa atụla ekwulu okwu rinne ihe gbasalụ ya bụ asụsụ igbo ka ndị igbo kaba arụ na-asụ asụsụ igbo onye igbo sụọlụ gị igbo sụọlụ ya igbo ụmụaka anyị anyị enwe ike tụmadị ndị nọ ebe anyị na-asụ igbo n'ụlọ kafa wee nwee ike wee ghọta ya bụ asụsụ ndị nọkwanụ n'ụlọ enwekwuo ike na-asụ olufu asụsụ n'onu igbo ka ha wee nwee ike wee ghọta ya bụ asụsụ ọ dị mwute na ndị be anyị tụmadị ndị okenye anyị na-asụsụ oyibo anyị na-emezi oyibo karịa ndị kụziela anyị oyibo n'ebe ife dị mwute mana ka o si na-adị anya na-agba mbọ mgbe ada emegide ama ife emelụ ya bụ ife nne biko daalụ ọkwa ife ka anyị na-ekwu maka na a sị na ndị isi anyị bụ ndị na-achị ife gbasara igbo bido sụba oyibo kedu ife ụmụaka anyị ga-emezi maka na ndị be anyị sịrị na onye isi ndị isi daa ọbụ ụmụazị etiwe ọkụ ya bụ nne biko daalụ maka ka isi wee tụnyere anyị n'okwu nke a biko o nwere onye aghọtaghị ihe odozi akụ ka Ifeọma Izuakọ kwuru unu gee ntị n'olu m unu ga-ahụ na m na-esi n'olu ndị nke bụ wee tụgharị ya banye n'olu Igbo izugbe ya bụ ana m atụgharị n'olu n'olu dịka ọnọdụ siri wee dapụta mana ihe dum m na-asụ bụ Igbo biko ọ gịnị na-eme ebe a na-enwe ndị sisa Committee of Igbo na-eme ife eh, First World Igbo kind of eh, conference and cultural eh, ife anụnwa gaa n'ihu ọ bụ gịnị bụ aha gị ahụ Chukwuemeka Akụdịnobi ihe ọ na-ewulite omenala Igbo ọ na-ewelite omenala Igbo bikọsi na eh, eh, ebe anyị si eteka emegide ya anya ọnọdụ dị etu anụnwa n'obodo a ụmụazị amụ n'ebe a niile ịma ebe fasi ana ha na-afụ ụdị ife a na-emenụ ọ na-enye ebe aka ndị a chọrọ ịnanụ enwee mmasị obi ilu ebe anyị si maka ebe anyị si eteka anyị bịa ebe oge emeghe ya n'oge ọbụla a na-eme ife ebe a n'ụwa eze nri bịa zie ozi anyị nwa efe bịa bịakwado ya so n'ọhịa ee eh, obi dị m aṅụrị ka unu si wepụta ohere wee bịa ụdị ha maka na a sị na ọ naghị afịa ahụ ọfịaba ahụ maka na asụsụ igbo a e sị na ọ na-ala ala kedu eh, ka o si dị ka a ga-eme ka e wee jide asụsụ igbo ịla ala etu a ga-esi eme ka asụsụ igbo ghara ịla ala bụ a na-akụzi igbo site n'ụdị ife a na-eme ndị be anyị bịa faafụ maa na ife a bụ vileji mbụ ogbe ndị Igbo dị na Amerịka na ha na-ene ya anya ụka esi ahazisi ihe maka a sị na ndị si Igbo si na the the Igbo culture the the destiny of a culture is driven by its language meaning that na omenala obodo ọbụla n'asụsụ fa bụ ife ha ji aga n'iru nna ị nwetara ya maka asụsụ afọ nwa omenafa ama nga n'iru ịkọwaba ife ife pụta ndị mmadụ ama nghọta maka ọ na-aka enwe nkọwa ma akpọọ ya afa na-ebu osi wee bụrụ ya ndị be anyị ebe a ka ike bụ nke a jedebere ka m nwee n'ike m nke abụọ Olha lá. Olha lá.